ndị e ee iku na-ejugo ifụrụ nke anụ unu mere okwuluọra ndị Igbo bụ the last time unu ga-eme people intimidate ihe a bụ judgment day unu ịmana asị na every day for the thief one day for the owner of the house nke anụ unu mere okwuluọra bụ the last time unu ga-eme ndị mmadụ intimidate intimidation unu mebe emebe ndị mmadụ kamgbe some people na-enwere ọnụ okwu unu mesie fiafa kpachie because na fe nwere ego ekwulu fa ọnụ unu na-eme ndị mmadụ intimidate ọ these years nwere na-ekwu ya a na-anụkwa sịkọ sịkọ sịkọ mana nwere nwere obi pụta na online kwupụta ya ifu nke ahụ unu mere okwolora ndị Igbo bụ the last time unu ga-eme ndị mmadụ this kind of humiliation kedu ka unu ga-esi nọrọ ga-esi nọrọ na na Naịjirịa ọ bụrụ na ihe ọbụla aka gọọmenti dị n'ihu na-enwezi nke na-arụ ọrụ from the smallest thing to the biggest one onwere nke na-arụ ọrụ countries si dị mma sef onwere kọntrị isi dị mma n'ụwa ị ga-eje even ka mbigoro from taxi godo a na-agbagodo agba ị nwere ike ije kọntrị isi dị mma today fụtazi ma o bụrụ esi ada eme eme enye report about it ya ma gị ma taxi ga ga-ama ebe ga-enweta onwe gị how much more of plane eji ebuzi ndị mmadụ aeroplane bụ ya bụ the biggest transport service enwe na the whole world hụ nne nwere ike ya chai ihe ọbụla gọọmenti anyị tere aka ụra na-akọsaghadị ihe ọbụla aka gọọmenti dị na ya nwụrụ nke na-alụ nwa ọlụ lụọ lụọ ụmụ ọfụma ndị nwa na-etikwa na manejikwa dị airport nwanụ ma di pilot na manejikwa di na drive di airplane nwụrụ ndị nke bụ professional they don't even know how to handle issues imagine godo okulora ọ bụ na ọ bụrụ okulora na na onye ma mmadụ n'unu megoro dike intimidate ya bifọ ọ bụrụ na ga-enwe ike wee menwe okulora ndị igbo dike ya okoloro ya na mmadụ nne mmadụ nne ma ama ụmụnne m akwụna afụgo ihe okoloro batakwuo yesterday night ihe na ndị ibom air ga according to him na david video ọ sị na ndị ibom air na fa nọ na plane ndị ibom air pilot announce that na AC adarụ ọrụ and according to him ọ na-akwa na that na that ime plane a na ụdịka hit na-eme n'ime plane ebe a ụdịka ọdọ na-esi n'ime ebe a ma ọ bụrụ ya ahụ ha dị ọdịsel nọ n'ime plen ebe a n'oge nwere ike ikubi nwụọ dịka ndị na-aga ashị ashima na ndị otu ya si nọ n'ime dat plen fe nwere ike ikubi bezon dịka hit na-apụtagasị n'ụdịka ọrụ na-apụta n'ime dị plen ọ ya ka pipo bịa complain bịa na complain ba about it instead of ndị dị flight management ga ga calm people down wit ọnụ ọma ibido mebe harassment mebe their usual Nigeria. government harassment papa ma ndị eke ma security na-alụsọ ludia ekwu the pilot na-adrive di plane instead of ya nwe yọba biko na fọkọp family ọ bụrụ ihe plen ọnụ ihe pozi n'ọnụ bụ si ọ ọkụ ịba na ga-atọ ọnụkwa di plane so na aeroplane na to ọ ndị na bọs driver sef a na-afụgasị na na na normal normal bus drivers ndị nke na-enwere ọnụ ọma fagba afọ kọfa na mana fagba afọ kọpụ yọ ndị mmadụ biko na tọnụzi aeroplane to bus na afụ ya echi na na ọ bụ na this ibom air fold o tomorrow na ọkwa pụta echi asị that Nigerians adịghị use ihe fanwa mana unu ewepụtago ibom air ndị Nigerians wepụta obi Fatika ka fa na-epretonize nke fa still yet the management gbaa zero ọkwụna afụ ihe mena sometimes na o nwere ihe ihe aka gọọmenti dị na sometimes Nigerians adịkwe adị atrọst the tin adị enwe ike use those things because ọdịrọ trust wọdị keka ị ga-esi na mana people book people book o flight nkwụ nkwụ nwa jakụ mgbe fi sere na date mbọsọ ọ ga fly out the person wee fix ya appointment ya akwadogo set that particular day na mbọsị dị onye ka ọ ga-afly out ka appointment o nwere bụrụzie mbọsị onye a ga-apụzi apụ ya bụ plane nwanụ m ji ekwu ya bụ ndị na-enwere ike ji eme ya maintenance wee chelu ndị na-abịa wuchisi ihe ndị ọcha na-emegasị na their own country ugbo one kere ụmụ na plane nọ na US na plane eji na ebe a plane ọbụna plane enwere AC sọnsọ na Naịjirịa ka na-afụ na plane adịghị enwe AC ụgwọ nke m fufiri ya wonde na Asaba airport ndị mmadụ nọ na airport ebe a ọkụ adịrọ ọ bụrụ tọọchị tọọchị fon ka ndị mmadụ jikwa na-afụ ụzọ adị Nigeria emelu na-eme in this century ka mmadụ ka na-aka na kpirikarịka kọntrị si dị ma bifo plane na fly ba ndị mmadụ na na-eji eme ya maintenance ebe plane na-enwero AC enwere ike fis nwe AC onye ma anọda fọt dat plane ga-enwe na anọ bụ na efisibedi nwekosipụzaje krachizia ndị mmadụ echi na ana asị na ọbụgo ekwensu ọbụgo akọrọ ekwensu ọ bụrụ ebe naijiria gọọmenti ọ bụrụ ebe gọọmenti gara akụ ihe fakwesị ifi fama efisi akwa ịbọn gọọmenti mụnụ maka na agụ ya ya bụ ịbọn enwanụ unu jiga akụ ngotelu na omu na ọdịda bikos na nkunu mere okolora ga-abụ the end of it okwuluọra ndị igbo ịmara ihe ọbụla ị ga-aplai ụdị kacha jisọbụ ịchọ ya aplai ya ya na ndị a ga-akwụ dị ụgwọ ndị a ga-akwụ dị abụgwọ ịma damages na-efe akọsgoro na ya bụ ije fa ga-akwụ dị ụgwọ